maka ka mmiri si baa n'opi ụgbọghoro and maka ka mmiri si baa n'opi ụgbọghoro Who knows how water entered into the stalk of the pumpkin?